AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ị bịala n'ụbọchị taa ka onye nwe m nọnyere ma gọzie gị due gị n'ụzọ gị niile n'ezie ka anyị na-aga n'iru n'ụbọchị taa na-eleba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ ka onye nwe m nọnyere gị ka onye nwe m duzie akọ na uche gị n'ihi na ọ bụrụ na ị na-eṅomi isiokwu ndị a gị onye mụ na ya na-atụgharị uche ihe ndị a niile Chineke lechara anya si na ọ bụ nkọcha ga-adakwasị onye na-eme ha leekwala anya na gburugburu ebe ibi gee ntị ma ghọta otu a na-esi ele ihe ndị a anya ebe ọ bụla ọ na-eme otu a na-esi ele onye na-akpa ụdị agwa ndị a anya kpatara Chineke ji lechaa anya sị na onye a na-abụ ọnụ ka onye dị otu abụ n'ụbọchị taa anyị na-achọ ileba anya n'akwụkwọ Deuteronomy isi iri abụọ na asaa amaokwu nke ohu amaokwu nke ohu na otu amaokwu nke ohu abụọ na abụọ gịnị ka m na-ekwu okwu ya anyị na-atụgharị uche na amaokwu nke iri abụọ iri abụọ na otu iri abụọ na abụọ ọ bụ gịnị ka amaokwu ndị a na-eme ka anyị mata amaokwu nke iri abụọ na-asị onye a na-abụ ọnụ ka ọ bụ bụ onye ya na nwunye nna ya na-edina n'ihi na o kpughewo uwe kpuchiri ọtọ nna ya amaokwu nke iri abụọ na otu na-asị onye a na-abụ ọnụ ka ọ bụ bụ onye ya na anụmanụ ọbụla na-edina gị onye mụ na ya na-atụgharị uche mgbe mmadụ megidere ihe megide ihe n'idina anụmanụ a na-achọ gịnị ghọta otu ekwensu ji were ihe nke Chineke nyere ka ọ dị n'etiti mmadụ na ibe ya na-ebibi ndụ anyị onye ọbụla na-ege m ntị n'ụbọchị taa ghọta otu eji were ya na-ebibi ndụ anyị na-ala ndụ n'iyi nkọcha na-adakwasị onye dị otu a n'amaokwu nke iri abụọ na abụọ ọ si onye a na-abụ ọnụ ka ọ bụ bụ onye ya na nwanne ya nwaanyị na-edina onye ya na nwanne nwunye ya na-edina onye ya na nne ya na-edina nwanne gị nwaanyị maọbụ nke nne gị mụrụ maọbụ nke nna gị mụrụ cheta mgbe nwa David mebiri nwanne ya nwaanyị ụdị nramahụ batara n'ezinụlọ David ime ka ị mara na ihe ahụ Chineke si onye emela onye emena ya udo na-adịghị n'ụwa n'ụbọchị taa leekwa anya ma ọ dị ebe ọzọ ị pụrụ ịchọta ihe kpatara udo adịghị na-abụghị n'ihe ndị a dum Chineke rụtụrụ aka si emela ya mgbe ọ bụla ị gara njem megide ụzọ nke Chineke udo agaghị adị ọ gaghị enye gị obi ọṅụ n'ihi gịnị imecha ihe ahụ asị gị ga-emela ọ nọ na-eche gị n'ihi na e werewo nkọcha yie ihe ndị ahụ ukwu n'ihi na ha bụ ihe ọjọọ gwakwana m gị onye mụ na ya na-atụgharị uche mmadụ o nwekwaghị echiche ọ dịkwaghị ihe dị ka nsọpụrụ na mmadụ ga-achọcha onye ya na ya ga-enwe mmekọ ya bụrụ nwunye nna ya mgbe ruben mere ya jekọb kọchara ya ọ gazira ya isi otu ele anwa ya ọ bụ arụ n'iru chineke na n'iru mmadụ cheta na mgbe ahụ ha na-alụ ọtụtụ ndị inyom mana ụbọchị taa a na-eme ka anyị mara na ọ na-akara anyị mfe ma anyị nwee otu nwaanyị ka ịhụnanya nwee ike chi ya n'ezinụlọ anyị ka udo wee nwee ike dị n'ezinụlọ anyị ka oke ndo kasị ahụ ghara ịdị ma abịa ụfọdụ n'ime anyị n'ihi agụụ nke anụ arụ ịchọ ihe ndị anyị kwesịrị ịtụkpa ahụ chọta n'aka Chineke ebe ọ bụla ekwensụ tinyere anyị isi nke anyị bụ ebe ahụ pụta anyị abịa mezuo ya were nkọcha na-awụkwasị onwe anyị n'isi mgbe mmadụ Chineke kere eke ga-anọkọta chọrọ anụ ọhịa gawa ọ bụ na nke a abụghị ụwa mbibi ọ dịkwa ihe na-ana adị mmadụ mma n'anya omume nke ka nke n'ụzọ nke a chineke mere ka ọ dịra mmadụ na ibe ya ma ọ bụ anụ ọhịa na anụ ọhịa mmadụ na ibe ya akpara oke enyere ntụziaka nke ga-edu ihe ndị a niile osi aṅa abụrụ ihe a na-eji eme akaja gị onye mụ na ya na-atụgharị uche chineke na-agbaru iru ya n'ihe ndị a niile gị nwa okorobịa mụ na ya na-atụgharị uche gị nwoke onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa olee otu isi ahapụ nwaanyị ahụ ị lụrụ ya bụrụ nwanne nwunye gị olee otu isi ahapụ nwaanyị gị ya bụrụ ọgọ gị nwaanyị olee otu isi ahapụ nwaanyị gị ya bụrụ nwa kpọtara anyị gị ka ilekọta ọ dị otu nwaanyị mụrụ nwa ebe anyị ihe ọ gụrụ nwa ya bụ mee ma ndụ biko mgbe ị na-etinye isi n'ụzọ ndị a mee ma ndụ ihe ndị a dum na-ewetara Chineke iru mgbarụ na obi ntiwa ma ọ dị ihe ọzọ nke na-agbakasị chineke obi nke na-ewetara ya ọnụma bụ na a ga-atụta ime eleghị anya anyị agaghịla ụzọ ahụ chineke si anyị agala asị ka ewepụ ya ihe a bụ nwatakịrị na-adịghị onye inye aka o nwere karịkwa nne ya na onye ahụ tụrụ ime ya ma mmadụ abụọ ndị a ga-ekwekọrịta wepụ nwa dị otu a asị na nke ahụ aghọbeghị mmadụ ihe ọ sọrọ gị kwue were okwu nka niile chọọ ya mma ọ gaghị eme ka Chineke nabata ihe na-abụghị ezi ihe gị onye mụ na ya na-atụgharị uche gị nwa agbọghọ mụ na ya na-atụgharị uche gị nwaanyị mụ na ya na-atụgharị uche gị nwa okorobịa mụ na ya na-atụgharị uche chere onwe gị echiche na agwa ụfọdụ m na-akpa ka m chere onwe m echiche onye chọrọ mmamizu gaa n'okwu jizọs onye chọrọ amamihe gakwuje jizọs ọ ga-enyere gị aka ọ ga-enyere m aka ka anyị wee rapụ mmehie mmehie akwamiko n'ebe ọ bụla anyị hụrụ onwe anyị ma na-arị onye ọma na-ege ntị anyị ga-agbalị na-akpa agwa dịka kraịst kraịst ga-enye anyị amamihe n'ogologo ndụ ma anyị gee ntị nye okwu ya imeela onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa arịa ekpere anyị bụ ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị ntị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at com at ma ọ bụ at gmail com ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224. n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma abụ nke dị ụtọ abụ nke na-ekwu okwu Chineke ma anyị ga-anabatakwa onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ n'oge nka m na-ehi elu n'oge nka m na elu ọ ụwa na-enye ụwa na-enye kama onwe na-enye m na-ehi elu n'oge nka

ka obi unu ka obi unu ha mmiri mmiri ka ọ harakwa itu ụjọ ka ọ hara itu ụjọ ka obi unu ha mmiri mmiri ka ọ harakwa itu ụjọ ka ọ hara itu ụjọ ka obi unu ha mmiri ọkọ ẹ̀fẹ́ wá ìtújú kó ara udo nke dị mma nke pụrụ iche ka Chineke rapụrụ anyị mana si gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa nọọ n'udo bie n'udo anyị na onye agbata obi anyị unu emeela ndị Zion Heralds na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka Chineke nọnyere unu ka udo ya chịa n'ime ndụ unu n'aha Jizọs amen ezi enyi m mara na ị nwere ike ige oziọma nke na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwute itinye asụsụ Igbo ka anyị nọ nwayọọ mgbe onye mgbasa ozi Chukwu na-enye arụkwe ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya nke ọma gị onye ọma na-ege m ntị n'oge a ekele dịkwara chineke n'ihi na onye na-anya ohere ọzọ n'oge nke a ịnụ okwu ya okwu nke na-agba anyị ume tupu anyị agawa n'ihu ka anyị kpee ekpere ime na nna anyị nke eluigwe n'ihi ị kwesịrị ntụkwasị obi ekele na otu dịrị gị n'ihi ndụ na ahụike nke ị na-enye anyị n'ala ndị dị ndụ n'oge nke a gbaghara anyị adịghị ike na-agazi agazi anyị onye nwe anyị dịka anyị na-aga ịnụ okwu gị nye anyị izu nke nghọta na ibi ndụ dịka ị na-achọ ka ihe wee dịrị anyị na mma na ndụ a n'aha jizọs emen. anyị na-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ ilu isi iri na asaa amaokwu nke iri abụọ na abụọ akwụkwọ ilu isi iri na asaa amaokwu nke iri abụọ na abụọ obi na-aṅụrị ọṅụ na-eme ka arụ dị mma ma obi mmadụ nke etigburu etigbu na-amịkọ ọkpụkpụ isiokwu anyị n'oge a bụ obi dị ọcha na-aṅụrị ọṅụ obi dị ọcha na-aṅụrị ọṅụ chineke kere anyị n'ime ụwa ịnwe ọṅụ akwụkwọ nsọ gbakwara anyị ama na anyị kwesịrị inwe ọṅụ ọka nke na agba ọhụụ egosipụtara ya mgbe aha si anyị n'ime ihe ọma n'ime ihe ọjọọ ka anyị nye chineke otuto n'ihi ihe ọma na ihe ọjọọ na-alụ ka ọlụ iwetara ndị maara chineke ezi ihe ihe anyị na-ele anya n'ebe a bụ ọtụtụ mgbe ọ naghị adị mma na anyị onwe anyị ndị kpọrọ onwe anyị ndị kwere ekwe ga na-enwe oke obi ọjọọ obi ọjọọ nke ndị gbara anyị gburugburu oge ịhụ ha jụọ si onye a ọ makwadirila ihe o kwere na ya o kwesịkwadịrị ike n'okwukwe ya n'ihi gịnị ọ bụrụ na anyị nwee ọṅụ ọ dị ọtụtụ nrịrịa anyị agaghị ịrịa ebe ahụ anyị si were nwa ọgụ nke akwụkwọ nsọ si obi nke na-aṅụrị ọṅụ na-eme ka arụ dị mma ma obi nke na-anọ n'ịchị ikikere eze n'obi ọjọọ mgbe niile na-amịkọ ọkpụkpụ ọ bụ ọrịrịa ọ dị ọtụtụ ọrịa ndị mmadụ na-arịa n'ihi obi ọjọọ ewezụgakwa dịka akwụkwọ nsọ si dee ya n'ụbọchị anyị ndị a anyị ga-ịhụ ebe ndị na-elekọta ahụike na-asị ndị mmadụ isie na ike na-achị ọchị n'ihi unu chịwa ọchị ọ dị ọrịa unu agaghị ịrịa mana eburula ụzọ dee ya n'akwụkwọ nsọ nye onye kpọrọ onwe ya nwa chineke maara okwu chineke elee ihe ga-eme ọ ga-eji na-enwe obi elu na-enwe obi ọjọọ n'ihi na obi ọjọọ agaghị ikwe mmadụ inwe obi ọcha mgbe mmadụ na-enweghị obi ọcha obi ya ga na-echefuta echiche ọjọọ izu ọjọọ ga na-abụ ihe ọ ga na-eji na-eme ihe okwu ọjọọ ga na-esizi ya n'ọnụ na-afụta na-enweghị ihe ga na-ahazi ya enweghị ihe gasị ekwula chere n'ihi na ọ dabere mgbe mmadụ nwere obi ọcha mgbe mmadụ hafụrụ mmụọ chineke ya na-eduzi ya na-ahazi ihe ndị na-esi ya n'ime na afụta ka ọ ga-ama si ee n'obi ya dị ọcha ọ bụ naanị mmụọ chineke nwere ike inye mmadụ obi ọcha n'ihi na ịkwere na jizọs ị na-aṅụrị ọṅụ mgbe niile jizọs agaghara anya ụgha mgbe ọ si. udo m ka m na-enye unu ọ bụghị dị ka ụwa na-enye ka m na-enye gịnị bụ udo Chineke gịnị bụ udo Jizọs udo Jizọs nke a o ji nọ n'elu obe ya sị nna gbaghara ha n'ihi na ha amaghị ihe ha na-eme udo nke ọṅụ nke ndị niile ọ na-aga ịgbafụta n'ihi ọnwụ ya na-enye ya ọ bụ ya bụ udo onye kwere na Jizọs kwesịrị ị na-enwe udo nke na anyị nwere olileanya olileanya anyị na alaeze nke jizọs gara ịga ịkwadoro anyị na ọ dịbeghị onye bara ya ọ dịghị ihe ga-adị ka ya n'ụwa n'agbanyeghị ihe ụwa nwere ike inye ọ gaghị dị ka ya ọ bụ ya bụ ihe anyị na-elenye anya ya n'oge nke a anyị lekwa anya n'ihe ilu isi iri na ise amaokwu nke iri na ise na-ekwu ụbọchị niile nke onye ewedara n'ala jọrọ njọ ma onye obi ya dị mma na-eri oke oriri mgbe niile ụbọchị niile nke onye ewedara n'ala jọrọ njọ ma onye obi ya dị mma na-eri oriri mgbe niile ọ bụ ihe ilu isi iri na ise amaokwu nke iri na ise na-eme ka anyị mana. na mma ka anyị na-enwe obi ụtọ mgbe niile mgbe niile na-agbanye ihe ngabiga ihe isi ike nramahụ na ntaramahụhụ anyị na-agabiga na anyị kwesịrị ị na-enwe ọṅụ n'ihi ọ ga-eme ka ihe na-adịrị anyị fere fere ọ ga-eme ka anyị na-ahụ ihe nke dị n'ihu ọ na-adị mwute n'ụbọchị taa mgbe anyị na-ahụ ndị kpọrọ onwe ha ndị otu kraịst ndị a mụrụ ọzọ ndị agbapụtarala na ha na-aga iji aka ha igbu onwe ha ha kwụgbuo onwe ha ma ọ bụ ṅụọ ọgwụ ọjọọ nke ga-egbu ha ma ọ bụ mee ihe ọjọọ nke na-ekwesịghị ka onye kpọrọ onwe ya nwa Chineke mee n'ihi gịnị o nwee n'obi ọjọọ ọ gharala obi ọjọọ ya n'ụlọ ụlọ n'ime ndụ ya onye tụkwasịrị Chineke obi kwesịrị ịbụ onye nwere obi ọcha n'ime obi ọcha ọ dabere n'ime obi aṅụrị n'ime obi aṅụrị ọ dabere n'ịtụkwasị Chineke obi otu abụ na-asị ọ dịrị mma ọ dịkwara mkpụrụ obi m mma ekwensụ esogbuwo m ọnwa bịa megide m ma atụkwasịrị m obi m na nke a na kraịst maara adị ike m niile ma wụsị ọbara ya n'ihi m n'ihi ya ka o ji dị mkpa na anyị ga iwere ịhụnanya nke jizọs na ọṅụ nke o tinyere n'ime anyị na-ebi ndụ mgbe niile ka anyị kpee ekpere imeela nna anyị nke eluigwe n'ihi ọ masịrị gị ka anyị na-enwe obi ọcha ma na-enwe ọṅụ mee ka mmụọ gị mee ka nke a dị ire n'ime ndụ anyị n'aha Jizọs

mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịa anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dtcom com awrnigeria at maọbụ awrnigeria at gmail dotcom awrnigeria at gmail dot com ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 ka anyị were ohere ọma kelee Chukwu na-enye arụkwe onye mgbasa ozi onye nyere anyị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa arị ekpere anyị mbụ ka ya Chineke na ngọzi ya bara gị ụba n'aha Jizọs amen otu aka aka anyị jikwa na-ekele onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ ịgbalịala onye okenye anyị arịọrịa Chineke ka onye gị ogologo ndụ na ahụ isi ike anyị mana ọ ga-aza ekpere anyị ma ndị Zion Herald ndị nyere anyị abụọ ma nke na-echekwutara anyị na Chineke arapụwo udo ya n'ime anyị ka anyị gbalịa bie n'udo nke kraịst ọ ga-adịrị anyị niile mma n'aha jizọs amen ezi enyi m mara na ị nwere ike ige ozi ọma nke taa na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekụta itinye asụsụ igbo ka chineke nọnyere ndị gere ege ma gọzie ndị kwupụtara n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo